kedu na ọ dị mma sọ ka ihe na-eme ilotekwa ife anwa ngwa gị nye n'ebe m na-alụ ọlụ maka onye nwaanyị nke onye obodo a ah. nke na-ekwu na eh, eh, eh, nne nwanne m ịma na ọ pụta nye akpọ m ifu etu o si wee e, agwa m okwu sef ị ga-ama na iwe dị ya n'obi ya mara m wee si ya nne ke nke na-eme ọ sị m na ọ dị mma nsị a ka ị maka ọya nwoke ọ sị na ọya nwoke arụ dị ọya nwoke mma mhm. wee sị ya ọfụgokwu ya ọfụgokwu ya ọ sị ee na ọ fụlụ ya wee ya na mhm. enyiwe na ọ bịa n'ebe m na alụ ọlụ ọ bịa n'ebe m na alụ ọlụ sị m nye ego e, e, e, wee sị ya na m ama nyi ya o wee sị m na ọya nwoke gwara ya na ọ jọsụ bịa ọ na-agafe wee sị ka ọ bịa kene m o wee bịazịa mụ na ya na-abụ wee kpasịa nkata o wee naba mhm. na ọ gwara ya maka ego ọ si munye ya wee sị ya akwa na ọ gwara gị maka ego nwa ọ sị na ya ife bụ uche na ya oteki o weli ya na nke nwoke achọrọ ka ọ maa ife na-aga n'etiti mụ na ya na-abụ ah, wee sị ya na ka eka nke gị nwoke ga-esi loo na wee dat na ọ chọrọ nne ana m asụ na-asụnyekwa oyibo anụ m ka ị na-asụ oyibo ebe ahụ <laughs> ị ga na-asụsasụ igbo onwe nke onwe omebili ya mba o mebigotukwu ya emesịa ha ficha anya hmm. Hmm. nke nwaanyị wee na-agwa m na wee si ya na gị nwoke bịa ebe a nụwa si m nye ya na nwere ego ọbụla o ji n'aka na nye ego ọ ga-eji wee na-eli nri ee eh, tupu akwụ ọfụ ụgwọ wee si ya na mụ enwere ego na mama gị nwaanyị amụgosigo gị na oge ọbụla na-ejiri ego ị ga na-abịa ebe a yi ego na mụ alaikụrụ ụdị ifeanwa ọsọrọ m na nụ na-abịazi n'ebe a enye m nsogbu mụ na ya wee nọsịakwa wee na ya ka m trai kọwala ọya nwaanyị ọya nwaanyị sị m gịnị na ọ bụ na ọ maka mụnwa na ọka echebe na onwe ife na-aga n'etiti mụ na nke nwoke hmm, wee sị ya gị nwoke jọ njọ ọjọsị njọ <laughs> ee efukwa ka ọ dị ọ dị nnọọ ka ife na ọ dị hmm, ọ dị ka enwe wee sị ya chukwu na-ekwukwa na ka mụ na ụdị mmadụ anwa wee sị m na ya ma na onwere ife na-aga n'etiti mụ na nke nwoke O nwere ọ na-amụ amụ na ọ sị na ọnụ ma onye wee n'iwe ọ na-atụlụ m egwu ọkwa ịma na ọ na-atụlụ m egwu mm. ọ sị m eh, na ya ma na ọ ya nwoke jọ njọ ma na ọ laikiri etu anwa